AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ịbịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie ọ dị ihe m chọpụtara na nso nso a achọpụtara m na ọ bụrụ na ọ dị nwa agbọghọ nke abịara ịlụ otu onye ma ọ bụ onye ọzọ n'ezinụlọ ahụ ndị bịara ịlụ nwaanyị asị alụla ya ọ na-abụ ihe mwute nye nwa agbọghọ dị otu a ya eme ụfọdụ n'ime ha ọ bụrụ ụrị na emechara lụọ ha ha bata n'ezinụlọ ahụ ọ dịghị onye ha na-achọ iji anya ịhụ ma tutu anyị na-agawa n'iru na ntụgharị uche a ajụjụ mụ onwe m na-ajụ bụ ọ bụ gịnị pụrụ ime ka asị ka alụla nwa agbọghọ nke nwaokorobịa ahụ wụrụ nwee mkpebi nweekwa mmasị na ọ ga-alụ ya anyị lee ya anya n'ụzọ dị otu a anyị pụrụ ịkpọrọ echiche anyị laa n'ụzọ dịka eleghị anya nwa agbọghọ a agụghị akwụkwọ dịka nwokorobịa ahụ si gụọ akwụkwọ eleghị anya agwa ya adịghị mma eleghị anya ezinụlọ ahụ chọrọ onye dị ogologo ma ya onwe ya dị mkpụmkpụ eleghị anya ezinụlọ ahụ chọrọ onye dị ọcha ma mụ onwe m dị oji eleghị anya ya bụrụ na ezinụlọ m si pụta abụghị ezigbo ezinụlọ eleghị anya ya bụrụ na obodo m si n'ime ya pụta bụ obodo nke na-adịghị ihe bụ arụ nye ha na ọtụtụ ihe ndị ọzọ ndị pụrụ ime ka mmadụ nweta onwe ya n'ọnọdụ dị otu a asị alụla ya biko onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka anyị legharịa legharịakwa anya ihe ndị anyị gụpụtara enwere ike ile anya asị alụla onye dị otu a mara ma ọ dị ihe nwere ike ime maka ha obi m na-agwa m sị na ọ bụrụ na ọbụna agwa m adịghị mma ọ bụ na ọ dịghị ihe m nwere ike ime iwuli agwa m elu ọ bụrụ na ndị mkpụmkpụ ọ dịghị ihe m pụrụ ime na nke a ọ dịghị ihe m pụrụ ime ma ọ bụrụ na abụ m onye dị oji ma chọrọ onye dị ọcha n'ezinụlọ m si pụta ọ dị ihe a pụrụ ime gbasara nke a obodo m si pụta ọ dị ihe a pụrụ ime gbasara ihe ndị dị otu a apụrụ m iwuli agwa m elu apụrụ m igosi mmasị ịgụ akwụkwọ ma ọ bụrụ na a hazie ya dị ka anyị gara uworo ugbu a gịnị ọzọ bụ ihe a na-ele anya n'aka m site n'iwulite agwa m elu site n'ịchọpụta ihe ndị ahụ nke mere ka agwa m bụrụ ihe na-ezighị ezi site n'inwe mkpebi ịhapụ ihe ndị dị otu a ị ga-ahụ n'ezinụlọ ahụ anya ha ji hụ m ụbọchị m batara ga-abụkwa anya ha ga-eji na-ahụ m ọ bụrụ na m nwee ịhụnanya nye onye ọ bụla nke m hụrụ n'ezinụlọ nke m zutere n'ebe m gara ije dị echiche ezinụlọ ahụ niile ebe m nọ ga-agbanwe ọ bụrụ na m bie ndụ nke ga-eme ka ọ bụrụ na emenwe ihe n'ezinụlọ ahụ ma ahụbeghị m asị na ezubeghị na ọ dị onye a na-ele anya ya ka ọ bịa echere m na nke a ga-aka kwụọ m ụgwọ ọ bụrụ na m nwere obiọma nye onye ọ bụla leruo anya ala mụọ ndụ ndị m bịara n'ụlọ ha mara otu mụ na ha ga-esi wee bie ka udo wee dị na-abụghị mgbe ọbụla ọ dapụtara na nwoke chọrọ iwelara nne ya ọbụnaghị otu naira ma anachie ya tinye n'akpa si na ọkwa nne gị si alụla m ọkwa ụmụnne gị si alụla m ọ dịghị ihe ọ bụla si ebe a ga-agbabara ha gịnị ka nke a na-egosi ihe ị na-eme ọ bụ ịgwa ndị ahụ na ihe ha hụrụ ebe ị nọ n'ọbụ otu ịdị nwanne di gị abịa ị gaa akpọ ya mmadụ gịnị ka ị na-eme ọ bụ ịgwa ha na obi ọjọọ ahụ ekwuru okwu ya iji bịa na ọ bụ ihe iji bịa lee anya ka ngwa gị n'ezinụlọ ọ bụla ị banyere nwa agbọghọ ọbụla a na-achọ ịhụ ihe dị iche a na-achọ ịhụ mgbanwe na ahụ di gị na ndụ di gị na-ebi a na-achọ ka ị nwee nhuku ezi nhuku n'ezinụlọ ahụ niile ma onye ukwu ma onye nta a na-achọ ịhụ gị dị ka onye ọ bụla ịnọ ya n'ezinụlọ ahụ ha amata na ọ dị ihe pụrụ n'ezinụlọ ahụ mgbe ị batara onye ọ bụla bụrụ onye nwere ọnụ ọchị gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi oge aga m asị na isiokwu a ọ bụrụ na a bịara ịlụ gị asị alụla gị emechaa nwa okorobịa chọrọ ịlụ gị esi ọnwụ lụọ gị Ị ịga rue ebe ahụ emechụla ya ihu emechụla chineke ihu mee ka a marasị na ihe ahụ ahụrụ si na ị abata abụghị otu ede ka ị wee bụrụ onye a ga-akwanyere ugwu kwanyere ezinụlọ isi pụta ugwu kwanyere obodo isi pụta ugwu ihe ọbụla gbasara gị akpọ ya ihe chineke lee gị anya gọzie gị mmadụ niile ndị nọ gị gburugburu a na-echere gị echiche ọma biko mgbe ị na-atụgharị uche n'ụzọ dị otu a ebe ahụ nke ị na-aga ije dị ọ ga-adabara gị jehova ga-eleta gị ị ga-abụ onye iru ọma kpọrọ ya gaziere gị ọ bụla mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ọ dị ihe na-agbagwoju anya ma ọ bụ ihe ị ka anyị leba anya n'ime akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 363 7224, 0706 363 7224. anyị ji ohere ọma na-ekele ụmụnne anyị ndị na-akpọtụrụ anyị ka anyị kelee nwanne anyị nwoke samuel onye na-akpọtụrụ anyị site na zamfara steeti mana nwanne anyị nwoke a bụ onye enugu steeti anyị na-arịọ ka chineke na ndị mmụọ ozi ya kpughere gị ka ị wee chọrọ wee mata ụzọ nke ị ga-eji wee soro kraịst arị ekpere anyị mbụ ka amara chineke nọnyere gị ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba ama m na onwe ihe na-ajụ chineke ụbọchị taa ma na-atinye mmụọ nke kraịst n'ịhụnanya na ekpere na-asị ka chineke kpughere gị ụzọ nke kwesịrị nụ n'aha jizọs amen ka anyị keleekwa nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti anyị na-arịọ ka mara chineke na-arịọ ka nduzi chineke na-arịọ ka chineke mepere gị ụzọ ka onye gị ogologo ndụ na ahụ isi ike ka ị wee ghọta ụzọ ọma nke ị ga-ebi n'ime ndụ ị nọ n'ime ya anyị na-arịọkwa nye ezinụlọ nwanne anyị nwoke ike ka chineke nye ụmụ gị ahụike n'aha jizọs amen ọ ọbụma nwanne anyị nwoke emeka onye na-akpọtụrụ anyị site n'Enugu steeti arụ ekpere anyị mbụ ka mara chineke udo ya bara gị ụba anyị na-arịọkwa ka ihe ọbụla nke dị mma nke ị na-etinyere aka gị ka ọlụ nke na-alụ ka mara ya bara gị ụba n'ihe ọbụla nke ị na-eme n'aha jizọs amen ọbụma nwanne anyị nwoke samuel onye na-akpọtụrụ anyị site na mubi na adamawa steeti anyị na-arịọ ka udo chineke na ngọzi ya na nduzi kraịst bụrụ nke gị ka chineke chekwaa gị n'ezinụlọ gị n'ụbọchị nke taa ruo mgbe ebighị ebi amen otu aka ka anyị jikwa na-ekele onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ ka chineke were mmama izu nke kachasị nke wee chọọ gị na ezinụlọ gị mma mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ka anyị nọ nwayọ mgbe ndị ọbụla abụ ga-enye anyị abụ ọma nke pụrụ iche na-amalite ọzọ n'ụbọchị taa na mgbasa ozi anyị nke sitere na akwụkwọ nsọ n'ikuku nye ọra mmadụ ọ bụkwa ihe dị mma na anyị ga-akpọ ndị anyị na ha na-eso amụkọ akwụkwọ nsọ ka ha bịa nso were ihe odide ha wekwara akwụkwọ nsọ n'ihi na ọtụtụ ebe anyị ga-ekwupụta dị n'akwụkwọ nsọ ha nwere ike ka onye ọbụla nwere ike ịtụgharị uche n'ime ya iji mata ọdịmkpa bụ ihe ndị nke anyị kọwara isi otu a soro ya inweta ihe niile nke onye nwe anyị jehova chọrọ n'aka anyị anyị na-amalite na ekpere onye nwe anyị anyị na-ekele gị n'ihi ohere ọzọ nke nyere anyị n'ụbọchị taa ịbịa ịnụrụ okwu gị anyị na-echekwa oru gị n'iru gị bụ onye iji akwara ngwa ọlụ n'oge awa ka inye ya ikikere nke nkwusa ozi a ka ndị anyị ndị na-anụ ya nwekwa mmụọ nke ịnabata ya n'ezi obi tinye ya n'uchu na ndụ ha ka ọ bụrụ ncheta bụkwara nduzi nye ha ruo mgbe onye nwanyị ga-abịa ịkpọpụ anyị n'ụwa nke a kekara kara nka anyị rịọrọ n'okwukwe n'aha jizọs bụ onye nwanyị eme ihe anyị na-ekwu ma ihe anyị ga-akọwa taa ma ọ bụ ọmụmụ anyị debere isi na ihe dị mkpa n'etiti kraịst na ndị ọdịnala ndị na-eme obodo ndị ukwuu ndị a maara na aha ha ndị akwụkwọ nsọ kpọrọ ndị ode akwụkwọ ndị na-achị achị ma ọ bụ ndị iru abụọ ihe kraịst kpọ ndị a aha nke ha mara na ha na-aza bụ ntọala nke usoro ibi ndụ ha anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ matio isi nke iri na ise anyị na-amalite na nke mbụ ebe a na-eme ka anyị mara na ndị ode akwụkwọ na ndị farisis ndị nọ na jerusalem jerusalem bụ ụlọ ukwu nke chineke ebe a na-agbakọ na-efe jehova ofufe enwere ndị okenye mgbe kraịst batara ebe ahụ enwere nghọtahie nke fụtara n'etiti ha kraịst na-akụzi usoro mmadụ ga-eji bịa ndụ dịka akwụkwọ nsọ nyere ntụziaka na ọ ọdịnala ka eji mara ndị obodo ma ọ bụ ihe ndị obodo chekubere na ọ bụ ihe mmadụ na-aghaghị ime nke pụrụ eduba n'ala eze eluigwe nkụzi ndị a bụ ihe kraịst bịara hụ na etiti ụmụ mmadụ n'etiti ndị okenye na nzukọ ndị a maara na aha ha kraịst wee mee ka ha mata na usoro ndị a agaghị enyere mmadụ ọbụla aka iketa ndụ ebighị ebi kama na mmadụ ga-elekwasị anya na ụdị ihe nke kraịst na-ekwusa ihe ọ na-akụzi dịka ụkpụrụ na ntụziaka nke ga-eduba mmadụ na ndụ ebighị ebi site na nkụzi ha igosi na ọdịnala nke obodo bụ nke na-aghaghị edebe fọdụ ọdịnala ndị a bụ na mmadụ agaghị arapụ ịkwụ aka maọbụ mgbe ọ na-eri nri n'ihi na nke a bụ omenala ntọala nke obodo lekwasịrị anya na ọ bụ ihe dị mkpa nke na agha gị idebe ma kraịst na-ekwupụta na ihe ndị otu a abụghị ya ga-akpọba mmadụ alaeze eluigwe kama na a ga-ele anya na ntụziaka n'okpuru nke kraịst ige chineke ntị ịmata ihe chineke na-ekwu kraịst mere ihe ọ pụrụ ime ịgbanwe akọluche ndị a na nghọta ndị a ma ha nọdesiri ike dịka ọ bụ ntọala ha kraịst wee gụọ ha dịka ndị iru abụọ ndị ekwuo ha laghachi kwuo ihe ọzọ jehova bụ onye a na-efe eme ka aghọta n'ezie na vas nke asatọ na mmadụ ndị dị otu a na-abịa nso n'ebe kraịst nọ ma ihe ha na-edebe ihe ha na-ekwupụta bụ ihe nke si na ire nke onwe ha na-abụghị site na kraịst jizọs onye nwanyị wee mee ka amata nke ọma na mmadụ ndị dị otu a n'ezie na ha na-efe chineke ma na-edebe ihe mmadụ nyere n'iwu ka ọ bụrụ ozizi ha n'ihi ọnọdụ dị otu a onye nwanyị sị na ọbụna mgberi mgbe ọnụ ka ha na-efe ya mana obi ha dị anya n'ebe chineke dị obi mmadụ dị anya bụ ime ihe nke ọ chọrọ ihe nke ọ gụpụtara n'onwe ya idebe ya dịka ụkpụrụ nke ndị okenye debere na-enweghị mgbanwe ọbụla ha ga-asị ka anyị fekwa kraịst n'ihi na nke a bụkwa ntọala anyị mana ịhụ na ụdị ofufe ha n'ebe kraịst nọ dị iche ha adịghị aga dịka kraịst doziri ma ọ bụ dịka akwụkwọ nsọ kọwara ya mere dịka mmadụ dịka ndị kwere ekwe anyị aghaghị ige ntị n'okwu nke onye nwe anyị bụ onye kere anyị bụ onye mere ka anyị dị n'ụwa mgbe kraịst na-eme ka ha mara na ihe dị n'obi na amokwu nke iri na otu bụ ihe na-eme ka mmadụ sụọ ngọngọ ma ọ bụ mmadụ mee mmehie na ọ bụghị ihe nke eriri eri n'ọnụ nke a dịkwa iche n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ dị ihe ndị anyị kwesịrị iri nke dị ọcha ihe ndị anyị na-ekwesịghị iri nke na-adịghị ọcha n'ihi ndụ anyị ma ọ bụ arụ anyị n'ihi na ọtụtụ oge ihe oriri ndị anyị na-eri pụrụ iweta nrịanrịa dị iche sikwe na nrịanrịa otinye mmadụ n'ọnwụ mana echiche nke jọrọ njọ nke si na mmadụ pụta bụ igbu mmadụ izu ori ịkwa iko ime ihe ọjọọ ndị a niile dị iche iche ihe ndị a dịwo na mkpụrụ obi ọ bụ ihe mmadụ riri eri na mmadụ akwọghị aka jee rie nri ga-eme ka onye dị otu a rụọ mba kama ihe ọjọọ nke echiche mmadụ na-eche mmegide dị iche iche ịnara mmadụ ihe n'ike imegide nwaanyị isi mkpe ime ka ụmụ ndị na-enweghị nne ihe rutere ha ka a ghara inye ha n'ozuzu oke ihe ndị a bụ ihe dị n'echiche ihe echiche na-echepụta E, a na-alụ ya dịka ọlụ a na-eji ya eme ihe imegide ndị a n'ihi na o nweghị onye ga-ekwuchitere ha ọ bụ ọnọdụ dị otu a na ntọala dị otu a na nchepụta dị otu a bụ ihe pụrụ emerụ mmadụ ya mere akwụkwọ nsọ bụ ebe ntụziaka anyị niile kwesịrị adị anyị gụọ ya tinye ya uche rịọ kraịst ka onye anyị mmụọ nke nghọta anyị ghọta ya anyị arapụ ntọala ịzụ ije nke ndị bụ anyị ụzọ na-abụghị site na ntụziaka nke kraịst n'ihi na onye nwanyị anyị aghaghị ịbịa ọlụ niile ka na ọghaghị ime ka ọ pụta n'ikpe nke ziri ezi na nke na-ezighị ezi anyị lụọ nke ọma kraịst ga-anabata anyị mee ka ọ dịrị anyị mma ịba n'ala eze n'ihi na nke a aghaghị bụ mgbaru ọsọ onye ọbụla nke kwere ekwe ya mere ana m akpọ anyị niile n'ụbọchị taa ka anyị lee anya n'ime okwu ndị a were ya zụọ ndụ anyị ichere ọbịbịa nke onye nwanyị. ka ọ dịrị anyị niile mma aha jizọs kraịst bụ onye nwanyị anyị onye mgbasa ozi chukwuemeka ngozi aja imela n'oziọma nke iwetara anyị nke ụbọchị taa ara ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ịhụnanya ya bara gị ụba n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị na nwere ike ịkwụrụ anyị na 0706 363 7224 0706 363-7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo bụ maọbụ at gmail imeela onye ọma na-ege na-anọnyere anyị ka chineke dozie okwu ya n'ime ndụ gị n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo